Odeakwụkwọ otu ahụ bụ Chiadozie Alex ya kwuru nke a mgbe ọ na-ekwu maka etu iwu sitatom nke Indigenous People of Biafra malitere n'Ọgọst 10, 2021.